abịakwala ọzọ n'oge anyị ji akpa ụka n'oge oge anyị ji akpa nkịta, ugbu a bụ oge ikoro anyị na-asị ụnụ ka Chineke kpọbatara anyị n'aha ọfụ mee ka ọ dị mma gaa n'iru karịa nke gara aga anyị abatago n'arọ ọfụ 2022 ọfọ ka anyị ga-agọ n'arọ ọfụ ka ọ dịla anyị mma dịrịkwa agbata obi anyị na ndị anyị na ha bi aha m onwe mbụ oke ụkọchukwu onye mụ na ya nọ na ụka na mgbede a bụ maazị Ejikeme Ọbasi ndị nga na anyị na eke n'ụlọ na tata anyị ga-eji tata mee mbido arọ ihe ọ pụtara bụ na nkata anyị na ụlọ tata ga-abụ kedu ka anyị ga-esi wee chụọ arọ gara aga eziokwu na-achụghị ya ma kedu ụdị iru ọma anyị ga-eji wee bata arọ na kedu ka anyị ga-esi debe aka na ụkwụ ka ihe wee gaala anyị nke ọma maazị ọbasi gaba n'iru ma otu ndị nga anyị na-echi ekwu ewu ruo n'ịgba afọ asị afọ bụrụ ihe ọjọọ niile lawa ya bụ 2021 bụrụ covid lawa 2021 bụrụ unknown gunmen lawa 2021 bụrụ anya ụfụ bụrụ iwe na ọnụma bụrụ ihe mgbawa obi bụrụ ha niile laa nke bụ n'afọ ọhụrụ a anyị batara ka ọ wụrụ afọ anyị ga-eji ka anyị niile ha bawanye ụbọ na-awụghụ akụ na ụba naanị nọọ ihe niile anyị na-achọwu ihe ga-abara Igbo uru ya gara anyị nke ọma ọya awụ anyị na ise ịma um, oge gara aga anyị na-akpa maka etu ndị Igbo si bi na mgbe ochie ọ na-abụ ụtụtụ nwoke n'ihe, ọ bụrụ na ọ na nkwu ebe ọ debelụ chi ya o jee ebe ahụ ọ gbalụ mmanya ọtụsa n'ala kelee chi maka ụtụtụ ọma o na abalị ọma etu osi wee gaa wee kwado ka ọ ga-esi wee gaa wee kwechi ya nkwa kwekwa onwe ya nkwa ụdị mmadụ ọ ga agwụ na ụdị ihe ọ chọrọ ka ọ bụ ya iru ga ihe ọma ihe ọjọọ nọlụ n'iru ya n'ọdụ n'azụ ọnọdụ n'azụ ya nwa nọrọ n'iru ka ọ ghara irite aka etu a ka anyị chọrọ isi wee bata n'ara dịka isi wee kwuo arọ gara aga ihe ọjọọ niile o ya bụrụ nawa ah. ihe ọma sọsọ ka anyị chọrọ mana onye chọrọ ihe ọma ga na-eme ihe ọma ọnyazi bụ kedu ka anyị ga-esi wee kwado onwe anyị iji wee kpụọ iru ihe ọma iru n'arọ 2022 ah. ihe niile anyị kpọrọ ihe ọjọọ dịka mgbe a na-enwe mkpọtụ n'ala Igbo mkpọtụ n'ụzọ dị iche iche ọ na-eme n'Imo steeti anakọta asị na ike ọ bụrụ na ọbanyego abịa na na-atọ ndị mmadụ na-abịa asị mba na ndị Anambra kasị na ebu egbu ndị mmadụ kwa ụbọchị kwa ụbọchị emechaa elekshọn ọ dịka ya bụ ihe ọ dajụrụ na Anambra n'Imo steeti ọ dịkwa ka ihe ọ dajụrụ maka na afụrụ amụwafụrụ ọtụtụ ọtụtụ onyonyo na ife foto egosigasị ndị na-agba arọ ọfụ na nye anụ Igbo etu obi si wee dị ha mma maka agbachara arọ ọfụ ndị ndị ka ọlụlụ di na nwunye ndị kupụtara nwa ndị mepere ụlọ ndị na-akwa ozu ha niile dị ka ebe ndị mmadụ na-ebi ndụ ha dịka o si kwesị ma ndị si esi nata ma ndị si Legọs na ụzọ dị iche iche nata ma ndị si mba ofesi nata onye ọbụla nwere iru ọma ọ bụrụ na etu a ka o si adị tata ugbo ọ bụrụ etu a ka ọ dịrị mma gawa n'iru nke a bụ ihe mụwa bụ mhm. mhm. kekwanụ dịka ndị na-ege anyị ntị ga na-asị na ụbọchị na anyị na-adị ewetara akụkọ maọbụ ihe ihe a kwesịrị ịkpa kparuo ya n'isi mhm. kedu ka anyị ga-esi debe ọnụ n'arọ a kedu ihe anyị bụ n'obi ịjụọ m nke mbụ wụrụ eh, ihe na-eme ihe ọbụla na-eme ọtụtụ ihe na-eme n'ụlọ ihe mee n'ụlọ anyị ebupụta atụle ya ma ọ dị mma ma ọ dị njọ enwere ihe anyị ga-amụta na maka otu osila dị e ihe mmụta enwere ike ịmụta n'ihe na-eme n'ụwa ma nke ọma ma nke ọjọọ ihe m ga-ayọ n'afọ awụ ndị niile na-ege ntị ee onye na-egbu ọja na-egbu ọja na-egbu ọja enweghị onye na-akụrụ ya aka akpịrị kpọọ ya nkụ enweghị onye ga-ekunye mmiri oge ji kpọchi akpịrị ọ gaghị ete aka ya egbudewe dịka anyị si na-ekwu na-ekwukwa oge niile anyị anaghị akpa nkata ka ọ wụrụ na ihu anyị amaka ma na anyị wụ ọkachamara kama ihe anyị na-achọ wụ ka Igbo gbakọta akụọ ikoro Igbo ka anyị gbakọta tụọ alo onye nwere nke o nwere ya weta ele anya ee eh, dịka maazị ee eh, eh, si ekwu ibezi m akọ onye ma ya weta anyị niile were ya mụta m n'afọ awụ e, onye nọ na-elele ọhụghị lelechaa gị pinye onyonyo e, ele anya gị si, ha na unu ekwuo ya ọ ihe anyị chọrọ achọrọ m ike isi gị ị na-ekwu mba bịa tụnye ọnụ tụnye ọnụ ọbụnagodi isi ihe unu na-ekwu amaka kama lekwa uche m ee tọọ ihe unu na-ekwu amaka bido taa gawa lekwa ihe m ga-eme Akpama nkata ndị ọzọ ewere ṅomiwe ele anya ka anyị niile bunu bunu ihe a na-agara Igbo ka ọma ọ m ọtụtụ ihe ka i ha ncha niile dị mma ibido ikwu na ogbu ọja na-eficha imi maka na onye na-egbu ọja imi na-ala ọ ga-akwụsịnụ mee ka imi na-ala ọ na eziokwu na kemgbe covid na ebidola isisiwe imi nsogbu adị mmadụ agbaba ọsọ mana a akpa akpa alarụ n'ute mm-hmm. maka na ihe anyị ji akpa nkata agbụrọ dịka isi kwu abụrụ igosi na anyị kacha mmanwụ ma ọ bụ nọọ anyị nwaka afụ ya ma nọọ kedu ka anyị ga-esi wee kparịta ụka dịka ndị Igbo maka na anyị ma dịka ihe Igbo na-ekwu na akpa akpa alarụ n'ute ọ bụrụ na ya akpara akpa ọ ga-afịa arụ ịzọta aha. mana ọ bụrụ na akpara akpa ọnya ka mmadụ ga-eji jezọba ute ebe o nwere ala ịzọtazi ute larụ n'ebe kowe n'elu ọmadịnụ mma maka na ana ọ bụrụ na anyị aka ka amalụ maka na ọ nwere onye na-amachi ihe niile ndị Igbo mana eziokwu na ndị ndị katala arụ ka nwee agịrị isi ka nwee e, ha na-akpọ eksperiensị mana na onye njenje oge ụfọdụ aka onye isi awọ dịka anyị ji achọ ndị mma ndị fụrụ ndị gafere ọtụtụ ebe ndị ghọtalụ etu esi eme ya n'ebe ọzọ enwere ike ọnụ n'okwu anyị sị na ya mara ihe anyị na-ekwu ọ ga-adị mma ka ime ka anyị malụ maka onye ma bụ ibe ezimaka aka, anyị nwee nwee nwee ike ịtụnye ya nwee ike chegharịa ọ bụrụ na onwe nka ya na n'otu aka ahụ nka ikwukwa anụ dị gị mma ịtụnekwa ya nwekwa nke ị ga-esi na ya wee chigharịa chegharịa ime etu ahụ maka na etu a ka anyị ncha ga-esi wee too mana nke kazi nke ka m mkpa bụ na ọ bụrụ naanị ihe anyị na-ekwu n'ọnụ na a na-ekwu ekwu a na-eme eme kedu nke anyị nwere ike ibido mebe tata ma ọ bụ echi kedu ka anyị ga-esi bido dozibebe anyị maka na kwa ụbọchị ka chi na-efo oge a na-aga ife a na-emebi na-aga n'iru o nwere mgbe ọ ga-eruo agwọzi etu esi nwee ike iji nwayọọ mebizie ya ọkwazi eje bidokwazie n'isi ma ọ chọwa ụzọ ọzọ a ga-esi wee gbakwazi ihe ihe a na-eji nwaanyị wee wee gbubie n'oge ya ịkpọ mmiri ahụ mgbe ọ dị n'ọbụ ọkụ ọ bụrụ na ya ebidoro mebe emebe kịta ya mmiri nwere ike ịnọzi n'onu mmadụ mgbe aha azọwago dịka adọpụta mmadụ mmiri ewere ala ọkụ ya ka anyị ji ekwu maka ekwu ekwu mere ọnụ mana anụghị anụ ụzi ntị ya mere ịma ọtụtụ oge mmụọ na-asị dịka ile anya ugbu a anyị na-ekwu okwu ịga ọfọ ndụ n'afọ ọhụrụ enwere ihe Igbo na-ekwu e, dịka isi ekwu e, okenye wuo onye wu onye isi ezinụlọ pụta kpọrọ ezinụlọ ya ọfọndụ o hmm? dịghasị naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa hmm? ma mmiri m egbule m ọ bụrụ na nta abụọ gị n'obi ka obi chie gị ike gị taa abụọ m n'anya ka ị bụkpọ m anya mmere m. Mhm. anyị nwawo ndị Igbo eche o ruole mgbe anyị ga-alaghachi n'ihe mere anyị anyị ji wuru Igbo maka enweghị mgbe Igbo e, a na-asị Igbo enwe eze anyị atụlele ya n'ọtụtụ ụzọ ụfọdụ asị na ọ amaghị eze ụfọdụ asị na Igbo ile ya anya ezinụlọ bụ ebe Igbo bidoro ọ nwoke na ezinụlọ ya isi na nwoke na ezinụlọ ya gị baa n'ụmụnna isizie n'ụmụnna ekwuwa eziokwu ogbe ee eh, eh, vileji ma ihe a niile o bidoro na nwoke na ezinụlọ ya afọ a ana m asị anyị nwawu ndị nwoke anyị enwere ike ịpụta kwee nkwa na anyị ga-echekwa ezinụlọ anyị anyị ga-agbaji ezinụlọ anyị ka ọ kwụrụ ọtọ anyị ga-ewepụ aka n'ihe ọjọọ na-emebi ezinụlọ maka na ọ dịrị ezinụlọ gị mma dịrị ezinụlọ m mma ya dịrị ụmụnna mma ọ dịrị ụmụnna mma ya dịrị obodo mma anyị nwere ike iwepụ anya maka dịka ichikwu a na-ebu ụzọ zọwa ala ma kwuwe okwu ute n'afọ a na-aba n'oge tupu afọ aga ọkara ndị ndọrọ ndọrọ ọchịchị ga-ebidokwa mm-hmm. bigidibigidibigidigbi a na-atụ a na-eri ọ bụrụ na ụmụ nwoke ndị Igbo ga-enwe ike legharagodi ọtụtụ ụmụ ihe anya ma si onwe ha mụ na ezinụlọ m naanị ihe ọma ka anyị ga-eme ka omume ọbụla m na-eme ga omume ga-eme ka ezinụlọ m dịrị m mma ka ụmụnna m kwudochie ike maka ezinụlọ dị mma ụmụnna dị mma gị hụ na ọchịchị ga-adị mma n'ihi na ọwụ ụmụnna ga-akpọpụta onye ga-asị ga ebe ahụ ga-anọchite anya anyị ọwụzi ihu mmadụ ịpụta n'abalị buru e, Ghana must go na-epiogharị n'azụ ụlọ mmadụ maka ọrụ na ụmụnna gbaa izu kwekọrịta si lekwe mkpa ezinụlọ lekwe ihe anyị chọrọ ele onye ga-agara anyị ojii a gara anyị ya ka ọma ọya n'obodo adịla mma ana m otu ihe m na-ayọ n'afọ a ọ bụrụ na oge ekwe anyị mmadụ niile na-ege ntị na anyị niile ga-enwe ike chịkọtawa ọnụokwu anyị nke wụna ele ihe anyị ga-eme ka ezinụlọ kwudosie ike wegha mgbasa wegha ihe na-eme anyị anyị ọwụrụkwa ndị bekee asị tụọ anyị confusion ahapụzie ihe kwesịrị ekwesị ee ọwụrụkwa ndị kwuru ahapụ akpụkpa kọwa akpụ ọ uche m n'afọ a

riri nne maka na ọkwanụ ya bịalụ confusion onye a mara ebe mmiri bido mabịa mm. ada ebe ọ kwụsịrị ya ebe mmiri bido mara anyị bụ n'ime ezinụlọ maka na anyị na-arụlụtụ ya aka ọtụtụ mgbe eluzie kịta ọ bụrụ na ụka ekwuru ị na pati kwuru ọ bụrụ na pati ekwuru futbọl klọb kwuru ma ọ soshal klọb kwuru ma ọ bụ jeneral overseer mana ọkwanụ confusion maka na ọ bụrụ na anyị soro usoro anyị ji wee bụrụ ndị Igbo etu anyị si bido n'ezinụlọ ịbaa n'ezinụlọ gị etu unu si wee biri idozie ka ọ ga-esi dị gị n'ezinụlọ gị mma agbata obi nọ gị nso bụ nwanne gị ma ọ bụ ụmụnna gị ụnụ akpa ka ọ ga-esi dịkwala ụlọ mma ọ bụrụ na akpasịa na ụmụnna ha dịka isi kwu okwu abụnanụ maka ọ dịla ụmụnna mma ụmụnna gị nọ n'udo enwere nsogbu udo ahụ ga-agbasa jee na ngwuru nke ọzọ na ndị bi ụlọ nso etu a ka mmekọrịta n'ime obodo si debe mana ebe ọ bụ n'anya confusion dị ọ isi ụlọ ụka pụta ụlọ ụka gwa gị na ọkwa nwanne m nwoke na-akụ gị ntị na-agwọ gị ọgwụ gịnị ya erikọzina na ọ na-eji ụka ịrapụ ihe ịma bụ isi nke ife ndị ụka na-akwụ ya okwute okwute bụ isi isi ụlọ nkume mkpume eji bụ isi ụlọ ịrapịa chọlụ ndị na-achọ ka iwetara ha tait na ka iwetara ha ego eji ha ji aba ụba debe okwu ọ bụrụ na ọ nwere ihe ndị ụlọ ụka si na nwanne gị na-eme gị ma ọ bụ na adịrọ mma ọ dị na mma etu Igbo si eme anọdụ anyị kpaluo ihe dị isi onye ọbụla amala etu o si ese ka e wee dozie mana ọ bụrụ na anyị bido n'ime ụlọ ahụ sebe okwu ifụrụ na ya wụ kọnfushọn aka na nkụ maka na mmiri si n'isi gbalụọ ebee ka a ga-ekutezi nke a ga-agụ ọnya ka o ji dị mma na ihe ikwu dị ezigbo mkpa anyị ga-echi ha n'ezinụlọ ọ bụrụ nwanne gị nwaanyị ọ bụrụ nwanne gị nwoke ọ bụrụ nwanna gị ma ọ bụ ọ bụrụ ndị ndị nne gị ochie na nna gị ochie dozienụ meenụ ka ọ dị mma meenụ ka onye ọbụla kọọ kwuo onye bụ ihe ka ọ ga-adị onye ọbụla edozie ọ bụrụ na a ga-agba ndụ agba ndụ gaba n'iru bibe ka ụmụnne maka na ọkwụna ya bụ nsogbu anyị a na-asị na igbo adịkọrọ ọnụ ọ bụrụ na gị na nwanne gị ebiro n'udo ka eke onye nọ n'ilo gị na ga-esibiri godo maka onye chukwu kelụ gị na ya n'ime esi n'ofu afọ maọbụ si n'ofu mgbe wee kepụta ụmụnna na ụmụnne ọ bụrụ na nsogbu dị ebe ahụ ọ ga-afịa gị arụ iburu udo pụọ n'ilo ọ bụ na ibu nsogbu n'ime ụlọ maka mma onye jikọ o n'aka ana na-amalụ mmasị si n'ụlọ wee n'ilo ife ikwulu amaka ọ bụrụ na anyị tinye uchu n'idozi ezinụlọ anyị na mbido ara tupu ọnwa ịbụọ maọbụ ọnwa ite aga ịfụ na ọganiru ahụ a na-ekwu okwu ya n'ọka nkụ ịchọzi inye tait n'ụlọ ụka ife ị ga-enye aka nkụ maka na mgbe ha ga-agbagogo aka nyụọ ọnya bụ mmamịrị ọ bụrụ na mgbe ị na-enye sọsọ 10,000 mgbe ahụ overseer ga na-abịazi na be gị na ị ga na-enye ihe dịka 200,000 ọkwa ọkwa ka nsifi ịma ile anya ọ wụkwanụ ihe anyị na-ekwu eme ya dịka ihe ọhụrụ ihe ọhụrụ na anyị nwa anyị toro na mba anyị anyị toro na ọdịda anyanwụ n'ọkwanụ ịgba ọsọ agha mere anyị ji lata lata ruo ụlọ ka a lụrụ agha lụgide agha lụgide agha ahụhụ niile a tara n'agha Biafra lụchaa agha n'ọtụtụ afọ mgbe agha bere aga m asị ruchaa 1980 n'eji enwere ọtụtụ omenala e na-eme n'ala ahụ otu n'ime ha wụ ihe anyị na-akpọ ịgba nta ama m ụfọdụ ndị na-eri ji iri ji ọhụrụ anyị nwa nga anyị ji anyị na-agba nta a na-agba nta mkpụrụ ọka na ịgba nta mkpụrụ ọka ụmụnna ihe ọbụla bụ nwoke nwoke nọ n'ezi ị ga-apụta n'obi ezi a ga-agba nta ụmụ nwaanyị niile alụ alụ ha ga-agwọ e, akịrị na ọka bupụta n'ezi enwezie onye aka siri ike o nwere ike gbuo ewu ma gbuo nama mgbe ihe dị mma n'obi ka ụmụ nwoke niile ga-anọ rie rikọ ọka ụmụnne mgbe ị ga-eke anụ ka iji ama onye tọrọ gị <laughs> hmm? eche m oge niile a enwee mgbe m nụrụ mmadụ ga-emeghe ọnụ sị erikwele nke a ga-enye gị nshi mba ihe ni ụmụnna ya omenala na-ebubata inwe okwukwe na nwanne gị trọst hmm. mara na ịgbagharịchakwa gbagharịchakwa ịlarute ebe a alaruole m ụlọ ee mgbe ọ na awụ ụmụazị lata ndị ndị bi mba ịlataghala gị mapụ gị na ụmụazị ibe gị awagharịwa onye na-ajụ asị ugbu a ele ihe mere ihe ndị anyị ya wụrụ na anyị ahapụla omenala Igbo ji jide onwe ha na-ewebata ihe ọma atụfuo ya anyị chee na anyị na-amụ ihe ya wụrụ ọkụkọ na-ere aka na-ere ụkwụ si na ọ na-aha mmanụ ọya wa ajụjụ anyị na ka anyị tụledala ele ihe Igbo na-eme wu omenala Igbo na-ebubata ịhụnanya na-ebubata mmadụ na mmadụ ibe ya ime nwanne nke kacha nke ele omume ndị Igbo na-eme na-enwe nwoke ya enwe ihere mara na Chineke ekwekwela ka ahụ m ka m mere ihe a dị ihu m ga-eji chee ụmụnna ma chọpụta na ana m akpọ ụdị agwa ọ ihe a ga-achọ ụzọ weghachite e na-ele ya anya ya dị ka ee onye nke egwu gị ele otu ị ga-esi nọkọta ọ bụghị ele otu ọ ikwe na mmụọ gị bido taa gawa naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa gị gakwuru agbata obi gakwuru nwanne gị unu anọrọ ala kpawa kpawa kpawa kpawa dị elee ihe anyị ga-eme ka anyị webatakwa ịhụnanya na ezinụlọ ọ mmadụ na-ebido ọ mmadụ na-ebido katụma ndị bi n'ụlọ maka m na-ekwu ya anyị nwabi ofesi anyị febata na ọta anọ echi efepụ ọ na-ewute mwute na mmadụ ga-ebi ihe dịka obodo Amerịka ịlakpuo gị ụlọ gị eghere oghe ị gaghị akpọchi ụlọ ọtụtụ n'ime anyị ga-apak moto n'ezi Kii nọ n'ime moto m onye eh, gị hapụ ya lakpuo mara na itete na ụkụta echi ihe ị debere n'ọrọ gị ịlarụzie n'ụlọ nna gị gị kpọrọ mobail polis ka ọ bịa chewe gị nche ịhụ na ihe aha adịghị mma ọya wụ anyị ga-abịa bido tụgharịwa otu anyị si eche echiche jụwa onwe anyị elee ihe mmụọ ga-eme ka m nwee ike soro nye aka ka ebulie obodo ka obodo ga ọkwa n'ihu ọbịa ọ magbuo onwe ya ihe ikwu chetara m ofu maka na dịka m na-ekwu na onyinyo ndị mfụgasị ineanya n'ala Igbo o gosiri na obi ndị Igbo dị n'ala Igbo maka ineanya ọtụtụ ụlọ ị ga-ahụ ewuru n'ụlọ bụ ọmalịcha ọmalịcha ya ụdị na ụdị onye lụkwa ọ dịka ọ na-achọ ịlụ nke nke nwanne ya ị na-ene ụlọ ha nchabụ ụsọ mma mana inezie anya fụ ndị nọ na ya maọbụ ndị nọ ebe ahụ ndị bịara ịbịa gba nkwụ maọbụ ịkwa ozu maọbụ ime emume ọbụla o doro anya na ndị ahụ abụrụ ha nwanwe ụlọ mana ha ebiro ya mm-hmm. maka na emechaa mmemme a onye ọbụla abanyekwa ụgbọ ala ma ụgbọelu ji ya chigha ebe ọ nọ mana inezi anya ịfụ na ụlọ niile ahụ ka mma ha niile dị na-ewu agbakwazila ogige gakwala ọkara ụlọ alụrụ n'ụzọ ebe mụ na gị bi ọ bụ na ịfụ ụlọ marụ mma ọ bara uru ijikwa nnukwu ogige mechie ya bụ maka mmadụ ghara ịbịa mm-hmm. ọ dị na ọdịmma ya ga-afịa ọ bụ na nwere ogige etinye obele na-atụghị anya ọgwụ ka ụmụ anụmanụ nọ n'ime ụlọ dịka nkịta maọbụ nṅụọmigwe ghara inwe ike ịpụ maọbụ ka e wee chedowe ụfọdụ ife mana ọmebe amịna ọ ụlọ o nwere ike ịdị n'akụkụ ya ka ị wee anya gbara onwe gị ekeresimesi na-enu mmụọ na ọgụ mana ọ na adụrọ n'otu ada o nwere onye atụkwasịrị obi ka mmadụ ga-eji wee lụchụọ n'ọmụsọ mma ka dị ya n'afọ nnukwu ogige ọnwa obere ka ọkanya wụlọ ọ bụrụ naanị na alụlụ agbalị ogige na ọ naghị ewerukwazi ife dịka bọtụlụ ma ife eji emerụ arụ konyekwazie n'elu ya o m ife marụ mma dọrọ ọkụ eletrik tinye nke a bụ alụ ọ bụrụ na obodo nna ka ha ihe tinye ọkụ eletrik ụbọchị mmadụ merụ arụ dị ya ị ga-ejekwu ọ bụrụ na ị jọrọ nga ụgwọ maka na ihe ịma ụma wee ọ premeditated nke a ihe ịma ụma mee ọnya ka ị kwere ihe aha mana ama m na be anyị naanị asị na nchekwaba ọ asị adịmasị idozicha ịlụcha ụlọ gị gị agba n'ogige ka maka m ka ụbọchị dị mana ihe na-ekwu na ihe na-eweta anyị wee gaa etu adịrọ mma ọzọ bụ na eziokwu na ọdịmma ịlụ agadaga lụọ ezigbo ụlọ mara mma ebe ị ga-anarụ adịghị mma mana ọnya bụ ihe kachasị n'ihe dị anyị mkpa ime ka ọ ga-adị mma na mmadụ nọ ụmụazị nọ n'ụmụnna ya ndị enwebere ike jee akwụkwọ ndị enwebere ike rie nri mana na ịlụ ụlọ ha gbadagba ụlọ ha ga na-enene gbaa ogige mmadụ anọrọ dị ya ya ichezi na imechaa ya bịa fesasị ego mechaa mmemme na ndị agụụ na-agụ ha na-enene ọmalịcha ụlọ gị kwụrụgba nkịtị oge ụfọdụ anyị nwere akpata nkụ arụrụ e, na-echeghị eche mana ọ bụrụ na ị na-emelụ mmadụ ihe ọma n'ikwego onwe gị nkwa ihe ọma ka ị ga-emelụ mmadụ ọ sịgoro ya na nke a na-alụ na ya skyscraper ebe a tinye gold na ya mana ndị gị na ha bi ndị agbata obi gị ndị ụmụnna gị na gị na ha dị n'udo ị nwere nsogbu maka onye nwe anwa lụọ ya anya agwa ife a na-ele ntị oke n'ahịa mana anyị nwa anyị ga-ebido chegharịa sị nekwa ụdị ndụ anyị ga-ebi na anyị ga-abụ ezigbo mmadụ nye agbata obi anyị na anyị ga-eme ezigbo ife nye mmadụ ibe anyị ihe ọ bụla ife ịkụrụ n'ala bụ ihe ga-epu ịma akụ oge ka ha na-akpa ya unere ghọta ojoko eziokwu na ha na-abụ ojibi ịma anwa anwa kụọ oroma nkịrịsị ghọta nke a na-akpọ grip o nwere ka ha na-abụọ ga-esi wee maka ofu ga-esi gọtakata ghọọ ibi ya ọ efe ịkụrụ mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ka ọ ga-aghọ hmm. ọ eziokwu and uh, dịka esi kwu osita dịwa mma taa udo enweghị mgbe eh, ihe mebibe ihe emebibe um, ilekwe n'anya ihe ọzọ na-ewute mwute wụ na ka anyị ha wụ ndị pụtarala mmadụ ndị kwesịrị ị na-eji ụzọ emezie ya ka anyị maka a na-eze eze hmm? n'ihi na agadi nwanyị nọ e, e, n'obodo n'ime obodo ọkọ ugbo ọnwa enwee e, ugbo ọ kọrọ ọ ga-abụ akpụ ya banye sụọ ya na di ya erie enweghị okwu enweghị ọnụ na ihe na-eme n'obodo ihe ha chọkwara ịjụkwa ha ọ bụrụ nnọọ na otete gakwa n'ugbo ya ga ma ọ mara ụzọ n'ụtụtụ ma ọ gara na nọ ebe ahụ chi ejie na ọ ga-aga lata n'udo enweghị onye ga-enye ya nsogbu ọ wụrụ ọka ka ọ kụrụ mgbe oge eji e aghọ ọkarụ ya ga ọka ya lata enweghị ihe ọtụtụ ndị enweghị oke ihe ha chọrọ ọ gbaa m n'ahụ ka m bie ndụ m n'udo ụmụazị na-eto kedu mkpa ha eyi efe agara akwụkwọ agbara bọọlụ akpọrọ ọga ma ndị nwanyị ọ mgbe anyị bidoro tolitewezie anyị kwesịrị ị na-agba mbọ ịhụ na usoro eji eto ka esi ka e ga-eji na-eto anyị abịa tinyewe aka n'ihe ọzọ n'ihi na enwere onye jụrụ ajụjụ sị enwere ụdị ego ị ga-etinye ị ga-edewe ị na-eri otu narị kwa ụbọchị ị ga-anwụ tupu gị richaa ya ị na-edebere ya onye ị na-edebere ya onye akụ na ụba ga-ezuru ụmụnna gị na agbata obi na e, e, e, ndị niile oge zuru unu unu apụta mmadụ otu onye eburu ya zoo ịpụtazie ịpụtazie gị buru ego nke bụ ahịhịa ekpokoro ekpoko na-efe ndị ụmụnna gị a na adọkashi onwe ha ebe ha na-azọ 1000 e, e, e, naira hmm? ọ na-eme gị ka obi gị dị mma ọya bụ ihe iji kpaa ego ka ị gosi ụmụnna gị na ịka ha biko ayololo mma nwangele biko ayololo mma bolumo ayololo mma mfelo ayololo mma echiche na ọ na-abụrụ asọ echine na ọ na-abụrụ asọ nkekwa azụ bụ onye bụla asọ onye mma jekejeke na okpekwa azụ ayololo mma nkekwa azụ bụ onye bụla asọ onye mma jeke jeke n'okpe gbazụ anyị olulu mma atụlewe ọtụtụ ụmụ ihe a n'ihi na hmm, enwe ijedezi chọrọ ịtụnye ọnụ ife ị na-ekwu e, ezigbo mkpa maka na hmm. ọ bụ mgbe Chukwuma Ogbonna na-agụ agụ akụkọ akụkọ ụwa na ABS mgbe ahụ ọ sị na ndị be anyị na-ebi ndụ okomoko ka ga-asịzi na ọbụ na-ede ịkpọ kwulikwuli ya bụ ịkpọ kwulikwuli aga na n'iru gafee ya ya bụ ikwe aka gafee n'ogwe aka maka na mgbe ọ na-ekwu ihe a ụdị ihe ya bidobe emebe nke kịta bụ na onye ọbụla chọzi ka asị na osiọba eziokwu na akọ n'akụkọ ahụ ọ gaa mana ị na-efe ego ụfọdụ n'ime anyị anyị makwa na mbibi ka anyị gbalụ ị na-efe ego ka e wee ka ibiri n'ọba maọbụ ị na-efe ego ka ọ dịka isokwa wee bụrụ onyekwanụ ka anyị na-aghọgbu o ji onye na ana ji onwe ya betanụ betanụ na-arụ nama ị na-atakwa ibidokwa onwe gị n'ọrụ ka ị wee gwụ ike ịkwụ ụgwọ iji ma ndị fụrụ gị ma ndị na-etu gị afa ha ncha niile ọnya wa nwere ife egwuregwu otu onye na-egwu egwu mere ebe ọ kpọrọ onye MC CMC biko na ya chọrọ ka ya gwa ya doo na ego ahụ ya ya bụrụ ya mgbe ọ na-akpụ ya afa na otubezie ya afa na-echefu onwe wee nye gidi ego wee nye ya nke ụmụ ya zi ya ga-eji wee jee akwụkwọ ah. na ego ụgwọ akwụkwọ ahụ ka a na-aja ya ka onye ka o wechigata anyị ma n'ihe egwuregwu mana o nwekwara ike o tere aka n'ihe na-emenụ adị asị na o nwere ndị nwere ego na obodo ebe anyị bi onye na-atụ bọọlụ a na-akpọ Michael Jordan o nwere mgbe a akụkọ n'ojelu ebe a na-eme abịa na-apịa gọlf ya na mmadụ gbaa onye ga-emeri na onye merie onye ibie ya 100,000 emerie onye onye ahụ 100,000 ewere na-akọ akụkọ ifo maka nwoke a si emefu e ego mgbe o nwere ohere ajụọ nwoke si ya kedu ka isi nechaa anya wee mefu ego du 100,000 hmm. ọ sị ha wee na ọ bụrụ na ha ama ego one ya na-enweta n'ụbọchị na ego one a na-akwụ ya na ọ bụrụ na ya ndị o binyere aka ma ndị na-ele akwa ma ndị na-ele akpụkwụ ya na-eri ego ya na ụdị ya si enweta ya onye njikọ akụkọ ahụ na ama m na onwere ndị na-akpata na bidio. na abata na millions na-akpata na thousands na-erikwa etu aha mana isoruzikwa ha dịka onye gụrụ egwu sụpa <laughs> ego isi ga-ama anatakwa <laughs> ọkọchanụ ngwere anya mawa ka oke dị isi n'anya dị mana ihe dị mkpa bụ ka anyị chegodi kedu ka anyị ga-esi wee gwalụ ihe dị anyị n'aka na ihe Chukwu nyere anyị na mbọ anyị gbalụ mee ka ọ baala anyị uru baala agbata obi anyị uru ife ego abụrụ na ọbara ya uru ọ bụrụ na ị chọrọ inye ndị na-eme mmemme ego o nwere etu ị ga-esi wee mee ya anyị aghọta ife ego kwado etu m si ghọta ya ka m na iji wee gosi na ihe a na-eme tọrọgo mana ọ bụrụ gị werezie ego niile nwee ike ya ego metinye ego igosi na ife tọrọ iji nwee ife ị chọrọ inye ha itinye ya n'akwụkwọ itinye ya n'ime envelopu nye ha adịm adịm shọ na ya ha mma karịa ị na-achọ ị na-akpụpịa m ọ bụrụ na itinye ya n'ime nnukwu akwụkwọ nye ha ha debe ya n'aba Idofu ha arụ maka na onwe ndị na-enekwa n'anya na-ama kedu ụdị ego bịara ebe o nwere ike mmadụ narazie onye ọzọ ewelajiri ya ọ bụrụ nsogbu ọ ka mma ka ebido dozibe ihe ka anyị chọọ ka ọ dị ife ego kpọọm nsogbu n'ọka iwenata e aka gosikwanụ wetuo onwe anyị ala maka ndị Igbo a eme ụdị okomoko ihe ahụ ihe a mụtara apụta anyị ada agba ụdị egwu a ihe a si mba ọzọ wee bịa ọzọ bụrụ nke dịka ibia maka a na-ekwu ọzọ na-abata m uche ịyọ ayịyọ eyi ọ na-ewute m nke ọka nkụ ịyọ ayịyọ bụ na onye ọtụtụ ndị mma na ife na-adịrị mma ife na-agalụ nke ọma na ife ha na-eme na-aga afịa kedu onye aha kpaa nkata isi ya kedu ka unu mee ọzọ bụ ọyọ gị n'oge inye ego na kedu ihe ji anyị na ego amụrụ onye na ego ka anyị kwụsị ịyọ ayịyọ ihe ha bụrụ ihe anyị na-afụ mgbe m na-eto bụ ndị babiya ala ma ndị ndị a ndị sicha ugwu na ụzọ ebe dị iche iche nọ n'ụzọ be anyị na-ayọ ayọ abanye moto a na ahụ Igbo na-asị gị brọda mara mma biko nyelu m ego ihe ha wụrụ omenala Igbo mana kịta ana m anụzi asụsụ karịrị nke ahụ n'ihe gbasatara iyo ego na ịyọ ayịyọ n'ọnụ ndị Igbo onye ọbụla ma onye ukwu ma onye nta onye ọbụla na-ayọ ego na Ajụzikere ihe mmadụ niile a ji ego eme ama m na nsogbu ụdị ama m na ife arịrịọ mana ka anyị e kwụsị ịyọ oke ayịyọ o nwekwanụ ka ife ga-esi dị gị ịgwa nwanne gị mana ọ bụrụzi nke emega ọnụ isi anyị ga-ego ụfọdụ ife o ji ewute m na ụfọdụ ga-asị gị nye gị ego isizie kedu ihe eji ego eme ife ọ ga-eji ọnụ za gị ị na-asị oche na oche na enwere ihe iji eme ka o nwere ebe ịkụrụ osisi ego si apụta maka ihe ọ ga-agwa gị a ga-eji ego ahụ mee adọrọ dị n'ihe ede n'akwụkwọ na ihe a ga-eji wee bụ mba ọkwa n'ife a ga-eji wee mokomoko ọ bụrụ na ọ dị ego uh, moto ọfụ ọ bụrụ na ọ na-agba obodo oyibo maọbụ ị na-echezi na mụnwa na m ife odefe ife ahụ m mma na ndebezighị onye pụta ọyọ m ka nye enwekwa m nsogbu o na onye nwee mkpa okwuo ka o si dị ya maka na onye kwuru ka ọrịa ebufe ya ama nne ya mana ka anyị kwụsị oke ahịhịa ọ omenala Igbo ka anyị kwụsị ife ego ọ omenala Igbo ka anyị kwụsị ime okomoko ọ bụrụ ihe eji mara ndị Igbo dịka ihe Igbo anyị nwere um, anyị na-asọpụrụ mmadụ mana enwere ihe na a na-asị na mmadụ nwoke onye hmm, na mmadụ e hụla enyi m ahụ nwoke nwoke awụhụ onye kacha bụ ụba nwoke awụhụ onye riri elu ọjị rịdata ma enwere ihe eji ama nwoke onye nke mbụ gị ji onwe gị kwanyere onwe gị ugwu hmm, ịyọ ayịyọ ihe ị na-ekwu ọ ihe ihere mgbe gboo onye nwoke onye Igbo agaghị anọkọta mapụta yọwa ayịyọ ebe ndị mmadụ na-anụ ya inwegodu mkpa onye ị ga-ama ma ezigbo ụzọ ọkute nwanne gị tupu ndị mmadụ amara ụnụ abaa n'ime ụlọ gị were nwayọọ kọrịa nwoke lekwelekwelekwele amagha m ọhịa m na-asị gị ihere ala ala ihere ala ala nwoke pụtazie ka ire onwe gị tọrọ na chichi ọ ya pụtakwara nụ na ịpụtazie taa ledala ihe na-eme n'afọ e, e, e, ka ọnwa afọ a gwụrụ m na-agbada ahụrụ e, girigiri niile na-eme e, ejikọgba nnụnụ na-ejikwa efe asị gị na e, iPop, ọ unknown gunmen ọ nke nka ịpụtazie gị hụ na ụmụazị ebunye gị egbe achọrọ gị ego na-agaghị ezuru gị iri nri otu afọ dị gị gaa gbuo mmadụ gị buru egbe ga gbuwe mmadụ enwere mgbe Igbo ọ ga-agwụ ịgwa nwoke onye Igbo lechaa gị anya gị asị gị chọọ onye ọzọ chọọ onye ọzọ ya wụrụ ụmụ ihe awa arụrụ ala kpatara ala Igbo na-emebicha ihe e na-ekwu okwu eh, ndị kpatara ego nke mbụ ka nkwukwe kwukwe ya onye ọbụla rụrụ ọrụ gbaa mbọ kpata ego ego bụ nke gị mm-hmm. ihe chọrọ iji eme bụ nke gị mm-hmm. ị chọrọ iri iji ego gị enweghị onye e, e, kata meghe ọnụ dị gị e, gwa gị ihe ọbụla o ego gị ihe ọbụla ị chọrọ iji eme ị ga-eji eme kama ihe m na-ayọ bụ lebadala anya ndị kpara ego n'oge gara aga elee ihe ha nwa ji eme elee ihe elee ntọala ha dewere na-awụ afọ gbakwa afọ gbakwa afọ ewere ihe na-echeta ha maka nọọ ya wụkwanụ iji ego gị mee ihe ga-eme ka e, aha gị nọrọzie ebighị ebi hmm. hmm? Okongwu Memorial Grammar School onye wokom onye wokom ee e, e, emekwe nke ame nka onye nwe onye dị ụta onye nwe onye dị ụta Michael Ọkpara chịrị e, e, e, Eastern Region Michael Ọkpara enweghị ụlọ na na amanne ma enweghị onye Igbo ọbụla na-anụ maka ihe Igbo na gawa ọnụ aha ọkpara ya si onye we onye ahụ a sị gị iwe ọ bụrụ na ha nwa kpara ego were ego na-abọ na-abọ ego abọcha ego erie ericha alakpuo onye ga-echeta ha enwere ihe wụ na mmadụ ile anya ihe dịka n'obodo a Amerịka anyị bile enweghị ebe ọbụla ị gara ihe dịka na mahadum ịga mahadum gị gaa ebe na-eme e, ka e wee e, e, injiniarịn asị gị o oh, nke a wụ XYZ chia of engineering ọ mmadụ were ego ọ ego ka ọ bọrọ maka ọnya bụ ịbụ ego were ego nye mahadum si ha were na ihe a na-echeta m were na ego a na-azụta ụmụ ya ụwa ka ụwa onye pụtasị cha onye nwoke a onye nwoke a ewee ya ewee kọwara ya enwere e akụkọ a na-akọ maka e, onye chi na-adịkọ Texas ọ gaghị akwụkwọ ma ọ chọrọ ịmụta akwụkwọ gbalịa gbalịa gbalịa onweghị ego onweghị ike ịzụwa onwe e wee gwa ya na laịbrị laịbrarị nọ n'obodo ahụ ị nwere ike ịga ebe ahụ were akwụkwọ ọbụla ị chọrọ gụọ ịgụcha gị iweghachite ya were ebe ahụ were zụwa onwe zụwa onwe zụwa onwe mụta ihe chi na-etinye aka na e, nwee aka ọrụ oge na-emehụ ya baa nnukwu ụba otu ụbọchị ya gaa n'ụlọ akwụkwọ a na-akpọ Harvard were ego tụrụ ha niile n'anya tụsara ha ebe ahụ a na-ajụ ya ọgịa gwanụ gị nye maka na ndị dere akwụkwọ nyere m aka nji bụrụ mmadụ ebe a ka a zụrụ ha ya ka m ji asị ji Chineke na-azụpụta mmadụ lee mahadum niile kpọsara n'ala Igbo ịnụ akụkọ ihe na-eme ebe ahụ ọ na-eme ihere akụ na ụba niile nọ n'ala Igbo otu onye nwere ike ịpụta sị mahadum nke a ọwụrụ eh, College of Medicine ọwụrụ injiniarịn ọwụrụ ana m enye ego ole dị otu kama ego a m na-enye ewu ka m ghara anọkọtakwala were ntị m nụ na-ewere nwa akwụkwọ ma ihe ụnụ chọrọ ewere e, maka e, iberibe gbochiere ya ụzọ achọghị m iji ntị m nụ na-enwere ihe ga-eme ka dipatmenti a na-aga n'ihu mmadụ ekpuchie e, ya ụbọchị ahụ ego niile m nyere ụnụ na enyechighị m ya idewe ya otu ahụ afọ ise afọ iri ndị niile a na-azụpụta ebe ahụ ha niile ga-awụ mmadụ ha niile ga-awụ mmadụ onye na-aga ya eburu aha gị na-aga ọya n'obodo na-adị mma ile anya na e, obodo anyị bi na ọtụtụ ndị dịka ndị anyịnwa anyịnwa gụrụ akwụkwọ gụchara akwụkwọ n'ụlọ ebe ọ bụla ịzọrọ ụkwụ kpekpekpe ahịa! University of Nigeria Nsụka ọkwa ndị Nsụka e, ọkwa ndị Nsụka a Nsụka abịakwakwa ọzọ ọ maka mgbe agha bere mgbe agha bere ọtụtụ ndị nọ na mahadum n'ime ha ha ịbadọka ka ha niile chi maka tupu alụọ agha Eh, mahadum niile nọ na Naịjirịa ọkwanụ ndị Igbo nọchichara ka a lụrụ agha agha ebe ọtụtụ n'ime ndị prọfesọ ahụ alatasị anyị ga-eme nke anyị ka ọ wụrụ nke kachanụ esomri urie esomri urie and ọtụtụ ndị mma ihe dị dịka ọmalụ ee eh, ịbịa n'obodo a taa enweghị mgbe a ga-ekwu okwu eh, ihe gbasara ee eh, imerụ ahụ ee football Amerịka ka a ghara ekwu n'okwu ọmalụ ajụkwa asịa ọgara University of Nigeria nke ndị Igbo enwere enyi m nwoke n'afọ a n'izu anyị nọ ka a na-ekwu emeela ya onye isi nnukwu ee gbasara ahụ isi ike na Wisconsin nnukwu ọkwa ka e na-ekwukwu okwu okwukwele Nsụka ya bụ na e, ebe ọ bụla ị gara n'ụwa meghe ọnụ sị Nsụka ndị mmadụ ma ihe wu Nsụka ha amaghị ebe ọ nọ amaghị asụsụ ha na-asụ ma ha ma na ebe ahụ akpọrọ Nsụka hei azụrụ mmadụ ọya wụ n'obodo na-adị mma so ihe anyị na-ekwu dị ka anyị lee otu e ga-esi mee ka ihe dịrị anyị mma ọ bụghị ka ọ dịrị mmụọ mmụọ ejikọ ọbasi mma ọ ga-adịrị m mma dịrị ezinụlọ m mma ọ mụwụ nna nọ n'ezinụlọ m ọ dị ọ e, e, ihe dịrị m ịzụpụta ụmụ m mejie ezinụlọ m ka ọ dịrị m mma kama mmecha nke ahụ elee maka ụmụnna elee maka ikwu na ibe elee maka obodo elee mmụnwa bụ onye Igbo elee ihe m ga-eme nyere aka ka Igbo na-aga n'ihu ọkwanye ya bụ ihe a na-ekwu maka ihe a akụkọ gị dịka efife ọwụrụ maazị odeluga e. ihe njekwu bụ na akụkọ ị na-akọ na-echeta m ya ebe njele akwụkwọ hmm. labụ ebe anyị gụrụ na labụ injiniarịn hmm. afa dị awa afa kọmpani ilepaka hmm. tupu amị nkịta ihe na-ewuzi n'ogbu fonu na-ekwu okwu nke ọ ga-abụ ịgwa ọwụrụ na Alexa ọwụrụ Bixby ọwụrụ Bixby ọwụrụ tupu ihe ewibe ihe bụ na-akọ nke a bụ na 90s anyị nwere lab ebe ụmụ ihe na-ekwu okwu dị ebe ị ga-eji eji ọnụ okwu maka na ha debe lab ha tinye kọmputa ha tinye nke kachasị na ndị si ebe ọzọ na-abịa amụ ka esi eme ọdio ọdio computers ma voice command ma ụdị ọnụ dị iche iche ọ bụla afa ha dị ya ụgwọ kwulukwuru ọ kọmpanị maka na onye a o nwere ka o si metụta obodo ebe anyị nọ ndị na-alụ ebe a awee weli bịa tinye etu isi ekwu ụlọ niile dị ebe ahụ ma nke faịnansị ma nke injiniarịn ha ncha niile nwe model afa mmadụ ọ bụla etu ha si akwado nya ọ bụrụ sọsọ mmadụ na ọ bụrụ na ị nwelụ ọrụ aka ị na-emepụta na onwelụ ebe ị nwelụ kọmpanị na-aga ọfụma ọ dịkwalụ gị isi na ife dịka ofu ụzọ n'ụzọ ụzọ narị na ụma ị ga eweli ya wee kwado ife obodo na-eme ma ọ kwado ife na-aga n'ụlọ akwụkwọ ma ọ kwado ife na-aga ebe ọ obi gị dị maka na otu ahụ ka obodo gị esi wee dị mma ọdịmma obodo abụrụkwanụ mgbe a kpọzie gị mee gị chiama ịbịa tụsa ego ebe niile nọ ịmalụ ka o si dị gị n'obi malụ ihe ahụ dị gị mma ịkwado ya mana nzuzo mana ife ọ dịchanaghị mma ọ nya ihe i kwuru metụta m rinne maka na oge ụfọdụ ife anyị na-anụ na ejere e m akwụkwọ n'ọtụtụ ebe dị iche iche eji m ọkụ na anụbọchị ya union jechaa jee special science school otu ndị mụ na ha gụrụ akwụkwọ e, na-atụ ala oge ọbụla kedu ka a ga-esi wee nyere ụlọ akwụkwọ mgbe m union mgbe njelu ụlọ ikpeazụ eji m union boys fụ ihe ndị alụmni anyị na-alụ na-alụ klasrum na-agbapụ mmiri na-etinye dọm etu a ka ọ dịkwa na sayensị skuul etu a ka m fụkwala ndị isi ike si ama m nke ha na-eme ndị dengram anụmanụ nke ha na-eme ndị CIC ihe m ji ekwu bụ na e, ọ dị ọtụtụ ihe a dị ndị ọtụtụ mmadụ n'obi onye ọbụla na-eme o nwere ndị ọ dị ka ndị CIC rụchalụ lụọ spọts kọmplex ọ dị mma na a na-eme ụdị ihe mana ihe ọzọ dị mkpa anyị ga-etinye na ya bụ itinye strọkchọ dị mma mana strọkchọ ka mma bụ strọkchọ kọrikulum na strọkchọ ga-eme ka ụmụazị nwee ike iwere ihe ahụ a na-etinyere ha mee ihe nwere isi maka mgbe strọkchọ adịrị anyị nwelụ ka kọrikulum na ndị na-akụzi ọfụma anyị mụtara ihe ekwere m ekwe ihe na-ewute m na ihe niile ahụ anyị mụtara dịka ịkpọrọ ma rụpọọ ndị dị iche iche afụkwalụ oh, ị na-ekwuli ndị anyị afụgo m ọtụtụ ndị bụ dọkịta n'obodo a ọkachasị ndị si ụzọ India afụra fụra ngwarakwana ha afa m ha sị m o oh, ịbụ onye Igbo nsị anya ka isi malụ ọ si o oh, mụ na nwanne m nwoke jere akwụkwọ na na Nsụka mhm. mana kịta onye oh, arụjasiri ezi gị ike ịrapụ ha gbapụlị na Naijiria jere India mana mgbe mbụ ha ma na-abịa Naijiria kịta omekpa amịna ha si gị agwarakwa gị na taifọd na malaria ọ bụrụ na ọ dụrọ gị ka onye nwa ị chọwa etu ị ga-esi wee rapụ jee ebe a ga-agwọta gị india wụrụ ofu ebe a ma na ka m si fụ ọtụtụ n'ime ha awụ na nke anyị ka ha mụta ka ihe kpatazi na ya emerụ ka nke anyị na-aga n'iru rinne ọ bụrụkwa na ya ada ma dịka m si kwu n'ọzi ka anyị ya ma ọ bụ tụgharịa etu anyị si eme ya iji wee fụ na ya bụ ife anyị na-eme lụrụ ome ya na ya ezi ife ma alụmna anyị na-eme lụrụ ọfụma n'ebe a chọrọ ka o ruo maka na oge ụfọdụ ọ dịka anyị na-eme nke fasad ebe ife ọka ọma mmụ ọ dị mma ahụ na ife malụ maka ụmụazị nwee ike inwe aṅụrị na ya mana nke ka mba bụ ka ka ha nweta ife ha na-achọ ọ bụrụ na onwe ka anyị ga-esi wee kpaa ya akpa maka afụrụ m ọtụtụ ihe a na-eme ọ malụ mma itikọsizi aka ọnụ mee ọ bụrụ na ọkọrikulum ka onye ọ ọbụla mụwa ụdị ihe ahụ ka ọ ga-abụ kọmpetishọn a na-emezi abụrụ kedu ndị ga-agụkarị ibe ha eme ndị ga-emepụta ndị ndị ọkachamara karịa ibe ya nke a wee echiche ma ọ dịkwa mma inewe ya anya na anyị na-aga ọfọ arọ ọfụ a ka ọ dịdị ife anyị na-agụ n'ife a ga ka anyị ụmụ anyị ka ha pụta mmadụ maka a sị na mmadụ na-azụ nwa ka ọ karịa ya hmm. ị na-azụ ka nwa gị gafee ebe i ruru mm-hmm. na Igbo etu nsi wee too nwa gị abụrụ sọsọ onye nke si n'afọ gị pụta agbata obi gị ụmụnna gị ha ncha ụmụ gị na anyị na-ekwu a na-akọnya bụ ihe okwu afọ ka ma onye bara afa n'ụzọ be anyị si na okwu afọ ka ife a ga-ekwu ekwu ka nkụ <laughs> mana dịka oge anyị na-akụ kparapụ kparapụ na ọ bụrụ na ụkọchukwu na ya anyị ga-ebido imechiwe okwu ma nyezi ya n'aka maazị Ejike Ọbasi ka imechiela ya okwu ndị nga anyị afọ eburula ekwensu na aka ọrụ ya niile laa 2021 anyị abala afọ ọhụrụ 2022 ekpere anyị n'afọ awụ ka anyị niile bụ ndị Igbo ma nwoke ma nwaanyị mana ana m ekwu nke a ebe ụmụ nwoke anyị nọ ka anyị gbaa ndụ sị na n'afọ a anyị ga-echegharị anyị ga-ebido kpawa agwa dịka igbowo igbo nọ anyị n'ime tiri anyị mere, na anyị ga-ewegha ihe ọjọọ niile na-ebute mgbasa na-ebute anya ụfụ na-ebute obi mgbawa anyị ga-ewegha ha niile na anyị ga-atụgharị obi chọwa ihe anyị ga-eme wee ihe ga-ebulite ezinụlọ ihe ga-ebulite ụmụnna ihe ga-ebulite ala Igbo anyị ga-ahapụ ihe e, e, e, ihe ekomoko mee ka Igbo si eme wụ iji nwayọọ tụọ lo. tinye ihe n'ala ga-awụ ụwa tụ ụwa onye pụtakwa lelechaa ya ya mara na nwoke rụrụ ọrụ ebe a nọ ya wee ha na-ekwu n'afọ a wee na-asị nga unu niile ha wụ ndị ọ machiri ị na-ege anyị ntị na ayụyọ anyị wụkwa biko ile m anya ma amụma nwoke maazị ụkọchukwu matụrụ na obere awụ m onye a na-elele elele aga m emeghekwa n'ọnụ sị gị na awụ e, e, ọkachamara na amamihe niile hmm? ọrụkwa ndị kwuru asị anyị ka na-asa n'afọ n'afọ hmm? na ihe anyị na-arịọ unu bụ unu gee ọmasị unu ọ bụrụ na ị ga e, ugbu a na Fesbuk ịchọ ikwu okwu anyị ga-ahụ ihe i kwuru achakwa gị okwu ọ bụrụkwanụ na ị mgbe ọ garala nsogbu adịghị gaa na Igbo Heritage Institute webụsaịtị gaa ebe ahụ gaa jie ya oji ọwụnagodi isi maazị ọbasi hụla ihe a eh? ịmakwana ihe ịgbana eziokwu ọ gaghị ewute m ma ya wụrụ na isi m na ama m ihe gị werezie nwayọọ ji m ihe mere iji kwu ihe ikwuru ọ gaghị ewute m n'ihi na anyị niile ihe awụ ee ụlọ akwụkwọ ka anyị nọ ibute amamihe gị mee ebute amamihe nke m anyị atụle ya mmụta gị mụta ya bara Igbo uru ya wụ n'afọ anọ anyị banyere ka anyị niile gbaa mbọ chịkọta onwe anyị bido mewe nwanne bido tụwa alụ bido rụwa ihe ga-eme Igbo ka Igbo kwụrụkwa ọtọ maka na enwere mgbe Igbo ọnọdụ anyị n'obodo ahụ a kpọrọ Naijiria enweghị onye na-ele anyị anya na e mmadụ niile na-ele anyị anya n'azụ n'ihi na anyị nọ n'ihu ihe mere emeele Igbo ada adaruo ebe ha daruru mana ee a sị e, ọ nwoke ka ọ ga-awụ ịtụọ ya na mgba ya kụcha otele bilie kwekwe gị ọgụ ọzọ ka anyị jishi ike ọ ekpere m n'afọ a amen ka Chineke mezie okwu ebe ọ bụla ị na-ege anyị ntị maọbụ na pọdkast maọbụ na fesbuk ịnụgonu e, etu ị ga-esi wee zie anyị ozi mana ọ bụrụ na nke a bụ izizi ị na-anụ ya ị ga-enweta ozi anyị na anyị kparịta ụka anyị n'ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ya ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ijizima ama onwe mbụ oke ụkọchukwu na aha onye mụ na ya nọ bụ maazị ejikọ n'ọbasị na-asị ụnụ ụbọchị nta kachụọ na Thank you.